ike niile nke eluigwe ṅụrịbanụ igwe ndị mmụọ ọma niile kwebenukwe gọrịbenụ ihe okike niile nọrụbere ugwu eze chineke jesu kristi eze anyị ebilitego bụbenụ opi nke nzọpụta ụwa ṅụrie n'ekike gị na-amụke amụke were ihe nke onye eze gị chawapụta kristi emerigo ebube jupụtala n'ime gị ọchịchịrị enwekwaghị ọnọdụ n'ụwa mmeri a nsọ bụ ka ṅụrịba na-egori n'otito ya bụ onye nzọpụta anụ bilitere n'ọnwụ na-achakwasị gị ka ebe ha niile jupụta n'ụzụ aṅụrị na-azaghachi nnukwu abụ ndị nke Chineke niile ndị enyi m ọma mụ na ha guzo n'ihe ha dị nsọ soro m na ịrịọ Chineke ebere ka onye nwa odibo ya na-ekwesịghị ekwesị gụrụ iji kwe ukwu otito paskal ya onye nwanyị nwe anyị nọnyere ụlọ nọnyekwara mmụọ gị welite n'obi enu anyị ewelitere ya n'ebe dị nwere ụlọ ka anyị nyenụ di nwenụ chukwu anyị ekele o kwesịrị bụrụkwa ihe ziri ezi o kwesịrị nnọọ ka anyị nwere obi anyị niile mbụ obi anyị niile na olu anyị niile na-eto Chineke na-anaghị ahụ anya nna ji ike niile na-asọ otu nwa ya dị nwere anyị Jesu Kristi maka na Kristi ejila ọbara ya gbata anyị ka anyị ụgwọ njọ Adam n'aka nna dị ụwa tụ ụwa ihe a bụ emume ngafe anyị mgbe ejiri jiri bụ kristi ezigbo nwa atụrụ nke ọbara ya na-edu ụlọ ndị niile kwere n'asọ ihe a bụ chichi mgbe mgbe ịzọpụtasụrụ nna anyị ha i siri na abụmohu tọhapụ ụmụ Izrel duru ha kọrọkọrọ ha kụfee osimiri ihe bụ ọchịchị ilo mgbe ire ọkụ gbosara ọchịchịrị nke njọ ihe bụ anyasị ilo mgbe a na-awụchapụ njọ ndị otu kristi nọ n'ebe niile zọpụta ha na mmetọ niile kpọbatakwa ha n'ọkwa grasi ya ọnọdụ ha na-abawanye na-adị m asọ ihe a bụ anyasị ino mgbe Jesu Kristi dọbiri ụdọ igwe nke ha ọnwụ si n'ilibilite n'ebube gịnị bụ uru ndụ gara ịbara anyị ma ha sị na Kristi ha bịaghị bụrụ onye nzọpụta anyị nna anyị na-eleta anyị adịkakwa n'egwu ka nnukwu amara gị siri karịa nchịkọta naanị maka iji gbapụta nwa ogwu ka anyị jiri ha nye nwa gị o mmehie ihe ọma o njọ dị mkpa anụ adam metara nke ritela anyị nnukwu onye mgbapụta dị otu a uchichi dị ngọzi karịcha ibe ya chineke họrọ ya ịhụ ka kristi si na ndị nwụrụ anwụ na-eku n'iche akwụkwọ nsọ kwuru banyere uchichi ya si uchichi ga-efo dịka chi ọ ga-abụ ihe m na ha ṅụli m ike nke uchichi ya dị asọ na-achụsasị ajọ ihe niile na-asachapụ ụta mmehie na-eweghachite amaghị aghụghọ na-ewetara ndị nọ n'oru obi aṅụrị. ọ na-ewepụ akpọmasị na-ewetara anyị udo na-emeda ngala nke ụwa ọ bụ chichi a gọziri nnọọ n'ezie mgbe eluigwe na ala jikọrọ ha ka gbaa ha akwụkwọ abịakwa dozie agbata Chineke na mmadụ ya bụ nna nke eluigwe n'ime aṅụrị nke ụchịchị ya na-abata ajọ otito anyị na-ehunyere gị n'anya si ya ọ bụ onyinye pụrụ iche nke ha ụka gị narị ọkụ paska nke a. ọ bụ ire ọkụ kewara ekewa mmanụ ọ danyụghị adanyụ ọ bụ hire ọkụ na-ebike na nsọpụrụ nke Chineke Enyere ọkụ nke ha n'igwe jikọ na-enwuli ike n'ike ka ha ha ọchịchịrị nke uchichi ya ka kpaakpa ndị ụtụtụ na-enweghị ọdịda ka udo ire ọkụ ka ọ na-enwu kpaaba ndị ụtụtụ ahụ bụ kristi onye siri na ndị nwụrụ anwụ pụta akwa ọzọ bịa gwachakwasị ụwa niile ihe udo ya nwa gị onye dị ndụ na-achị ebebe ebebe a